E nwere ndị ọka okwu narị puku atọ na puku iri ise na DRC, puku iri na Republic of Congo, na ọnụọgụgụ a na-amaghị ama na CAR.